taata hmm? bụ 2nd Disemba 2023 afịa ọbụla onye na-azụ na-adịrị ya na mma ị na-arụ ọrụ aka ị na-ele ose ị na-ele mangi ị na-ele nnu nke onye na-eme na-agaziere ya anyị abatago n'ọnọdụ azụmahịa hmm? ana m ekwu ihe onye na-eme na jisi ike maka ndị Igbo be anyị abụrụ ndị na-anọ nkịtị anaghị akwụ ofu ebe ekiri mmọnwụ ọ bụrụ na ịrụa nke ọ gazighị ịrụa nke ọ bụrụ na ezu afịa nke ọ gazighị ezu afịa ọzọ ọ ka ndị Igbo si were aga hmm? n'ọnọdụ azụmahịa n'ụbọchị taa ụnụ n'anya ụnụ afụ na um, ị akpọ ya na a na-asụ sizin mana na azụ sizin ọbụla na everywhere da shako hmm? <laughs> everywhere da shako so ọ bụghị onye ọ bụghị onye na-achịghị ọchị na hmm? ọ bụghị onye na-achị ọchị kedu ife ị na-ere hmm? gwa m ife ị na-ere nke onye na na jisi ike ndị Igbo be anyị bụ ndị na-agba mbọ <clears throat> mana ụmụnne m nwere ife anyị ji eneba anya hmm? o nwere ihe anyị ji eneba anya n'ụbọchị taa ọ bụrụ na ọ bụ mbọsị mbụ ị na-afụ m asị m gị nnọọ ọ mụwa ka a na-akpọ maazị UC <laughs> so ka anyị nebatu anya na mbọ anyị nwabụ ndị Igbo na-agba n'obodo anyị um kedu ụdị ọrụ ị na alụ ebu onye aka ọrụ unu n'anya ịfụ na um this abịago na mkpụdoto ya bụ this abịago na mmechi ọ bụgo ọnwa ikpeazụ eburu onye ọrụ aka isi ike eburu onye na-azụ ahịa gbaba mbọ ịbụrụ ọnụọrụ ọnụ ọrụ oyibo iti n'ọrụ kedu ife ị na-ere afịa ọbụla mmadụ na-azụ as na enwere exchange of lanes isi ike n'afịa arọ ọ naghị adịgido na ife dị n'afịa ọbụla mmadụ na-azụ ọ naghị adịgo ife ọbụla onye na-eme n'ụwa na-ejisi ike anaghị hmm? anọ ofu ebe ekiri mmọnwụ hmm? mana o nwere ife nsị ka m kwue n'ụbọchị taa biko ọ bụrụ na ife ozi a tụsara m ya o nwere ife nsị ka m kwue n'ụbọchị taa nyere ndị Igbo maka na ọnọdụ a gbasatara ndị Igbo hmm? ọnọdụ a ọnọdụ a na-ekwu gbasatara ndị Igbo maka na ụlọ na ife na-emenụ ife na-emenụ nazi agba anya mmiri anyị ma bụ ndị Igbo bụ ndị na-emegoni ndị na-adaba n'ọnọdụ hmm? anyị nwa bụ ndị Igbo bụ ndị na-adaba n'ọnọdụ a so ụmụnne m ụlọ n'anya ifu na ebe nsogbu ndị Igbo nwere ife gbasara ịzụ afịa site n'oge a nụchara agha agha ndọrọndọ nnwere onwe n'ala anyị so ọ ga-ehizi enye ndị Igbo 20 pounds nna m gwara m na enyefe 20 pounds afta ka ha nụchara agha nnwere onwe onye ọbụla na gịnị na na some property ndị Igbo esizi na Rivers Steeti that time onye ọbụla chọwa ebe mm, oyi ekute ume ụfọdụ gaa Kano unu n'anya na ndị Igbo ka na Kano Kano steeti ụfọdụ gbago Eko Lagos steeti Abuja is not quite long ndị Igbo bidoro develop bụ Abuja so ndị enweghị ike nọkwa na be anyị bụ Ọnịsha so mana unu n'anya ka esi akpawu ndị Igbo n'obodo anyị nọ n'ime ya hụ na na na ndị Igbo anyị enweghị regard maọbụ enweghị nsọpụrụ n'ebe ala anyị nọ anaghị regard onye Igbo as onye si n'ọwụwa anyanwụ wepụta so unu n'anya ịfụ na ndị a ji were merụ ndị isi bụ ọha na eze ndị Igbo o nwekwana ife o nwere ike inye ndị Igbo here is from me maka na ama na ọha na eze ndị Igbo bụ ọnụ na-ekwuchitere ndị Igbo na onwe ka esi were na ụdịrị ya ha akpa uwe ndị Igbo eze ka ọ dịrị ịpụta megịnị kwuo okwu gwa aka na-achị obodo maọbụ aka na-achị Naijiria ife o kwesịrị ịnụ maka na ndị ebe anyị si na na o nwere ndị a na-asọrọ anya n'obodo o nwere ndị obodo ji wee biri n'ọwụwa anyanwụ anyị bụ naijiria and ndị bụ ọha na eze ndị igbo ka e and the responsibility ọha na ndị igbo na-eme iji wee fụ na anyị nwabụ ndị igbo nwere potentials nwee dignity nwere honor and also well respect and peace and harmony in this country called Nigeria. Ya bụ ajụjụ m chọrọ ka m jụọ m ndị Igbo niile ụnụ n'anya ifu ka nọ since a agha ekwue na agha ene na anaghịzi ha anụ agha egbe na mma kama ha na-anụ agha uche sins hizi ife ọbụla bụ ife onye Igbo nwere n'obodo dị iche iche nọ na Naịjirịa ọ bụrụ mmebisi ka a na-emebisi ya bụ ife ka ebe ọhaneze ndị Igbo nọ ka ọ na ọmahụ ọrụ o kwesịrị ịrụ dịka ọhaneze Nye abụ ajụjụ nna na-ajụ ọhaneze ndị Igbo sinsi anọchi anya bụ agha unu chekie ọ ga-agbara afịa ndị Igbo na Kaduna otego ọ ga-agbara ahịa ndị Igbo ọkụ na Kaduna mebisichara ndị Igbo oge ụfọdụ gbara ọsọ nke ama m many of my uncles ji maka ya bụ ife na elu ma ndị kwalitere iru unu dat time ọ nwego ndị kpụchara blọk that time n'anya ụmụazị m ewe nụọ aha kaduna ogo kaduna ha mee gịnị fa some of their properties wee gbalata n'ụlọ maka ịzọ ndụ so ya bụ ife wee kọntinuo si ụdị wee na-aga rukwa otu de ebe ọbụla onye igbo zọbatara ọkpa mepecha ife ọzọ eji eme aida na-ewe gọọmenti polisi mebisie ya bụ ife ọ achọ wee wee the order Jishọn na gịnị they pull dat structure down mgbe na-ajụ kee the position of ọhaneze ndị Igbo na Igbo anyị kee the position of our governors our senators federal house of representatives even the state house of representatives onye ka ọ na-abụ ndị be anyị si na ebe onye bi ka ọ na-awachi ya bụ Inuhu, uhu ime ya amend. Inu a na-asị ebe onye bikọ na-awachi. Mba, ekwezighị na nke ha.